Ọpụpụ isiokwu nke iri atọ na abụọ Ndị Izrel wee hụ na Mozis nọrọ ọdụ isi n'ugwu ahụ rịdata. Ndị ahụ wee kpọkọta onwe ha n'ebe Erọn nọ, sị ya, “Bilie, mere anyị chi ndị ga na-eje n'iru anyị, n'ihi na Mozis a bụ nwoke nke mere ka anyị si n'ala Ijipt rịgopụta, anyị amaghị ihe meworo ya.” Erọn wee sị ha, tijipụnụ mgbaaka ọla edo nke dị n'ime ntị nke nwunye unu na nke ụmụ unu ndị ikom na nke ụmụ unu ndị inyom chetaara m ha ndị ahụ niile wee tijipụ mgbaaka ọla edo nke dị n'ime ntị ha chetaara ha erọn o wee nara ya n'aka ha were ihe eji egbu egbugbo gbue ya mee ya ka ọ wụọ nwa ehi akpụrụ akpụ ha wee sị ndị a bụ chi gị Izrel ndị mere ka i si n'ala Ijipt rigopụta Eron wee hụ ya wee wue ebe ịchụ àjà n'iru ya Eron wee kpọọ oku sị ememe ka a ga-emere Jehova echi ha wee bilie n'isi ụtụtụ n'echi ya sure àjà nsure ọkụ chịtakwa ihe àjà udo ndị ahụ wee nọdụ ala iri ihe na ịṅụ ihe ha wee bilie igwu egwu Jehova wee gwa Mozis okwu sị jee rịda n'ihi na ndị gị nke e mere ka ha si n'ala ijipt rigopụta ebibiwo onwe ha ha esiwo n'ụzọ nke m nyere ha n'iwu wezụga onwe ha ngwa ngwa ha emeworo onwe ha nwa ehi akpụrụ akpụ ha wee kpọọ isi ala nye ya chụkwara ya àjà sị ndị a bụ chi gị isrel ndị mere ka isi n'ala ijipt rigopụta jehova sịkwara moses ahụwo m ndị nke a ma lee ndị kwesịrị olu ike ka ọ bụ ma ugbu a kwe ka m nọdụrụ onwe m ka iwe m wee dị ọkụ megide ha ka m wee mekwa ka ha gwụsịa m ga-emekwa gị ka ị bụrụ mba ukwuu moses wee chọọ ime ka iwe jehova bụ chineke ya dajụa ọ sị jehova n'ihi gịnị ka iwe gị dị ọkụ megide ndị gị nke imeworo ka ha si n'ala ijipt pụta n'ike ukwuu na n'aka dị ike n'ihi gịnị ka ndị ijipt ga na ekwusị ọ bụ ime ha ihe ọjọọ ka o mere ka ha pụọ igbu ha n'ugwu na ime ka ha si n'elu ụwa gwụsịa si n'ịdị ọkụ nke iwe gị chigharịa chegharịa n'ihe ọjọọ a ị na-eche imegide ndị gị cheta ibraham na Isaac na Israel bụ ndị oru gị ndị ji onwe gị ṅụrụ iyi iwe gwa ha okwu sị m ga-eme ka mkpụrụ unu baa ụba dịka kpakpando nke elu igwe ala nke a niile kwa nke m kwuworo okwu banyere ya m ga-enye mkpụrụ gị ya ha ga-eketakwa ya ruo mgbe ebighị ebi jehova wee chegharịa uche banyere ihe ọjọọ nke o kwuru si na ọ ga-eme ndị ya moses wee chigharịa si n'ugwu ahụ rịda mbadamba nkume abụọ nke ihe àmà ahụ dịkwa n'aka ya bụ mbadamba nkume nke edere ihe n'iru ha abụọ n'otu iru na n'iru nke ọzọ ka edeworo ihe n'elu nkume ahụ mbadamba nkume ahụ ọlụ chineke ka ha bụ odide ahụ kwa odide chineke ka ọ bụ bụ egbugbu egburu n'elu mbadamba nkume abụọ ahụ joshua wee nụ olu ndị israel ka ha na-eti mkpu o wee moses olu agha dị n'ọmụma ụlọ ikwu ọsị ọ bụghị olu ndị na-aza n'ịdị ike ọ bụghịkwa olu ndị na-aza na-adịghị ike olu ndị na-aza n'ịbụ abụ ka mụ onwe m na-anụ o rue mgbe ọ bịaruru ọmụma ụlọ ikwu ahụ nso na ọ hụrụ nwa ehi ahụ na otite egwu ahụ iwe moses wee dị ọkụ o wee tụpụ mbadamba nkume ahụ n'aka ya tụpịa ha n'okpuru ugwu ahụ o wee were nwa ehi ahụ nke ha mere sure ya n'ọkụ gwee ya ruo mgbe o mere irigiri o wee fesa ya n'elu mmiri mee ka ụmụ Izrel ṅụọ ya Moses wee sị gịnị ka ndị nke a mere gị na imewo ka mmehie ukwuu bịakwasị ha erọn wee sị ka iwe onye nwe m ghara ịdị ọkụ gị onwe gị amawo ndị nke a na ọ bụ n'ime ihe ọjọọ ka ha nọ ha wee sị m meere anyị chi ndị ga na-eje n'iru anyị n'ihi na mozis a bụ nwoke nke mere ka anyị si n'ala ijipt rigopụta anyị amaghị ihe meworo ya m wee sị ha onye ọbụla nke nwere ọla edo ka ha tijipụ ya n'arụ ha ha wee nye m m wee tụba ya n'ọkụ nwa ehi a wee pụta moses wee hụ ndị ahụ na ndị na-adịghị nchịkọta ka ha bụ n'ihi na eron emewo ka ha ghara ịdị nchịkọta ka ha bụrụ ihe ntakwu n'etiti ndị na-ebili imegide ha moses wee guzo n'ọnụ ụzọ ámá nke ọmụma ụlọ ikwu ahụ si onye dịiri jehova ya bịakwute m ụmụ ndị ikom livi niile wee chịkọta onwe ha n'ebe ọ nọ ọ sị ha otu a ka jehova bụ chineke nke izrel sịrị tụrụnụ nwoke ọbụla n'etiti unu ya tụrụ mma agha ya na apata ụkwụ ya gabiganụ bịaghachikwa site n'otu ọnụ ụzọ ámá rue ọnụ ụzọ ámá ọzọ n'ọmụma ụlọ ikwu a niile gbukwaanụ nwoke ọbụla ya gbue nwanne ya nwoke ọbụla ya gbue enyi ya nwoke ọbụla ya gbue onye arụ ya ụmụ ndị ikom livai wee mee dịka okwu Mozis si dị ihe raka nnụ ndị ikom asaa na ọgụ iri wee si n'etiti ndị Izrel daa n'ụbọchị ahụ moses wee sị mejuenụ aka unu taa nye Jehova n'ihi na nwoke ọbụla na-emegide nwa ya nwoke na-emegidekwa nwanne ya nwoke ka o wee nye unu ngọzi taa o rue n'echi ya na moses siri ndị Izrel unu onwe unu emehiewo mmehie ukwuu ma ugbu a m ga kuru Jehova eleghị anya m ga-ekpuchi mmehie unu moses wee jeghachikwuru jehova si biko ndị nke a emehiewo mmehie ukwuu mere onwe ha chi ọla edo ma ugbu a ọ bụrụ na ị ga-agbaghara mmehie ha ma ọ bụrụ na ị meghị ya biko hichapụ m n'akwụkwọ gị nke ideworo jehova wee sị moses onye ọbụla nke mehieworo megide m ya ka m ga-ehichapụ n'akwụkwọ m ma ugbu a jee duru ndị m ruo ebe ahụ nke m gwaworo gị okwu banyere ya lee mmụọ ozi m ga na-eje n'iru gị ma n'ụbọchị mgbe m na-eleta m ga-ewerekwa mmehie ha leta ha jehova wee tie ndị izrel ihe n'ihi na ha mere nwa ehi ahụ nke erọn mere